anyị si eme n'oge mgbede na USA ma bụrụ ọnụ ụtụtụ nke Naijiria n'ụbọchị Satọde anyị asị ụnụ nnọọ aha m bụ maazị Oke Ụkachukwu ndị mụ na ha nọ taata bụ maazị Ejike Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo onye ga-ewepụ ife na-ejide ikwu okwu ya maazị Keke Odeluga ụkọchukwu Austin Ọkaiwo na onye ọbịa e, onye ọkammụta anyị na ya n'izu gara aga ma ọ bụrụ na unu chetara ya bụ ọkammụta maazị Chima Korie dịka anyị si kpa n'izuụka gara aga anyị na-agakwa n'iru ị na-aga n'iru ịkpa maka ihe nkwupụta a ekwuru n'oge Biafra ka ọnwa Jun dị na ụbọchị nke mbụ na 1969 a na-akpọ ahịara deklarashọn n'asụsụ eke nkwupụta ahịara anyị anyị ga-enebanye anya na ya taa bụ ihe gbasatara akụba na ijikọ akụ na ụba anyị ga-akpa ka ya bụ nkwupụta si metụta etu anyị si eme n'ihe gbasatara ịzụ afịa na akụ na ụba na kedu ka kedu ka nkwupụta ahịara si metụta etu a ga-esi wee menya bụ ihe dị n'iru anyị ga-ene anya ịfụkwanụ ka o si metụta etu ndị Igbo si ebi na etu anyị si kwesị aga m etinye ya bụ okwu n'aka ụkọchukwu bụ Ọstedrai wee gawa ụkọchukwu ndewo maazị oke igbo ya dịrị mma ya wee ihe anyị chọrọ ileba anya taa bụ otu dịka o si kọwaa otu ihe a na-akpọ ahịara deklarashọn ngwụpụta na siri rụtụ aka n'ihe gbasara akụ na ụba na ọdịmma ndị igbo na ndị anyị na ha kwụrụ bụrụ biafra n'oge ahụ abịaghị chi m na-eme mma enugwu egwu m okwu ego nye aka na-ekwu dị na n'oge egwu nara m ga ada ego amalị m ada agụ ego nye aka m na eme nsị na ike anya ka m ji eze okwu ego ka m mụrụ ekwu oyi ịmakwa n'owu ite bụ ajọ ibe gesi na-abasị ka m na-asị owu ite ajọka ife nna bụ ka m mụrụ ekwuru gele gị owu ite ga-eme ka ịnụba m ọgbọ nne gị owu ite ga-eme ka ikweta ibe dị njọ azụkwa e aga m ebido e, ịjụ ajụjụ maazị ọkammụta anyị na ya nọ maazị Chima Korie si ya biko lebatụkwara anyị anya na ihe ngụpụta ahịara deklarashọn a olee ihe o kwuru banyere akụnụba na ọdịmma nke mmadụ um, ndewo unu ụlọ um, anya unu ga-ahụ na ahịara deklarashọn dịka anyị kwuru izu gara aga akwụkwọ ejiri kọwaa oto Biafra nation ga-eji hazie onwe ha hazie obodo olekwana anya Biafra ma ọwụ obodo ọwụla, ihe obodo na-eji ehime obodo wụọ eleta ọ ga-eji hazie mmadụ nọ n'obodo aha, mhm. ndị ụmụ mmadụ na otu ha ga-eji were hazie akụ na ụba nọ n'obodo aha, ọ wụrụ na olu a ga-asị na ọwụ political economy of that state or mm. country. so ma ekwughe politics o ma ekwughe ụlọ ikpe ma ekwughe mmụta ma a na-ekwu gbasara ọnọdụ mmadụ na ibie mhm. ihe niile ahawo olee otu a ga-eji hazie obodo elee ihe a ga-eji chịkọta obodo ga-eme ndị nọ n'obodo aha enwee ọganihu nwee ụzọ ha ga eshi Um, na-achọta ke ha na-eri mm-hmm. na-aga n'ihu ọya ọya wụ politikal ekonomi mm-hmm. ana ule ya anya na ahịra declaration unu ga-ahụ na o bere n'isi mbụ ume kwuo oto ndị Igbo na ndị ojii niile mmiri jiri ebe mmiri birere mama anyị mm-hmm. ya wụ site na ndị ọcha mgbe ha bịara ọha nwa anyị nwere otu anyị na-eji ahazi obodo anyị na mbụ tupu ndị ọcha abịa enwere ụzọ anyị na-eshi achọ akụ were ụzọ anyị na-echi azụ ahịa were ụzọ anyị na-echi achọ ihe eji azụ ụmụ na ezinụlọ wekwuru ụzọ anyị na eshi onye ọbụla agbakọ aka na-eme ka obodo gaa n'ihu so ị na-akpa akụ ịkpa ha akụ fụ ka ọ wụrụ nke naanị gị ịkpa ka ezinụlọ gị enwekwara ke kwesịrị ịdịrị fụ obodo mhm. eji edozi obodo ọ ya na-eme mgbe ụfọdụ ịnọ n'obodo nọrọ ha mgbachie nkwụ nkwụ na ngwọ nwoke um, onye ọla nọ n'obodo nwere kie um, ma sitere n'usoro obodo ọbụla ji aha ke pọta o nwere mgbe ọ na-eru obodo si machie nkwụ maka na o nwere ihe dị obodo mkpa a ga-eji ego asụtara na nkwụ were mee orulekwa hmm. na ihe Biafra ihe dịka University of Nigeria webe ndị ndị uh, gbakọrọ weta atụmatụ eji Biafra ji aga n'ihu dere ahịrịa deklarashọn wụ ebe isi mmụta ndị Igbo na Nsụka ọwụ nkwụ nkwụ anyị ka ekpe anyị gbashi nkwụ ọwụcha eji rụọ ụlọ rụọ mahadum ahụ so ahịra deklarashọn bịara leba anya n'ime otu obodo ji otu ndị Igbo na ndị ọzọ nọ na Biafra na-eji ahazi obodo gbaghere okwu nga aha dee ihe gbasara otu a ga-eji hazie obodo ọhụrụ a bụ Biafra and uh, o lere anya olee otu anyị ga-eji were ihe nọ n'obodo anyị were aka anyị hazie ya na otu o ji dị anyị mma maka imepe obodo ọya ha o ji bire ume otu ndị ọcha mgbe ha bịara otu ha ji gharịa ihe gbasara atụmatụ ekọnọmi anyị um, um, otu o jiri masị ha na otu o jiri wụrụ inye inyere obodo ke ha aka kara anyị nwa so mgbe ahịra deklarashọn na-ekwu ihe gbasara self-sufficiency na okwu ewu olee otu anyị ga-eji hazie ihe nọ n'obodo anyị were aka anyị ha ya otu anyị chọrọ mm-hmm. ah, were aka anyị ọwụrụ ngwa ahịa anyị eresi onye anyị chọrọ ego na anyị chọrọ iri ya dan mm-hmm. ndị si n'obodo ọzọ ma ndị ọcha ịbịa haziri anyị obodo anyị ọ oh. ihe chi na obodo anyị so ihe gbasara self-sufficiency ahawo ile anyị anya ọ gbasara ọ gbasara mpaghara niile ahịara deklarashọn maka edukeshon maka soshal jọstis na ihe niile ha niile gbaghere ụkwụ olee otu a ga-eji hazie ihe nọ n'obodo anyị awụrụ ihe ndị nọrọ nwa anyị ma na ekọnọmiks ma ịnọ ma politik ịnọ ihe niile ndị ahụ Mr.

so um, ihe gbasara edukeshọn aha wụ for sef reliance sef reliance ihe anyara deklarashọn mere wụ olee otu nkụ a ga-eji mee nkụ nọ na mba awụrụ ihe na-eghere mba nri mm-hmm. ọya he deklarashọn mere ọrụ otu a ga-eji hazie obodo kwa na ihe gbasara um, akụ na ụba ya wụrụ ọwụghị otu onye wụrụ nna m ọha ya ba bagbuo onwe ndị ọzọ awụrụzi odibo ahịa deklarashọn si ihe dị otu ahụ adịghị mma ọ ya wụ ebe m chọrọ ịjụ ịjụ ajụjụ na ya wụ olee ihe ị ga-asịwụ ntọala amamihe ntọala amamihe odibendị ịwụ ihe ebe ha siri nweta echiche a n'otu ha siri kọwaa ya n'ahịa na deklarashọn ị e, e mgbe m kwuru n'isi mbụ asị m na na ala anyị otu onye na awụ nna m ọha mm-hmm. ala anyị wụkwana otu esi hazie ya ọwụ onye rie ya echeta nwanne ya onye na-agakwa n'ọkụ ya emeghekwere nwanne ya ụzọ onye adịrị onye ọbụla mma ọnya awụkwana ihe wụ egalitarianizm ekwu okwu ya ihe ahụ wụkwana ihe ile anya na oto ndị obodo otu obodo anyị dị akpọrọ m ihe na ọwụrụ ndị filọsọfị ịnọchi South Africa bịa a na-akpọ ubuntu ubuntu wụkwana na um, adị m ndụ n'ihi na ọ nwere ndị ọzọ sokwe na nọ n'obodo that is uh, um, it takes a village. egalitarianism ahawo inye onye ọbụla ohere ịwụrụ ihe o kwesịrị ịwụ ka mmadụ ghara ịnọchiri ibie ọ ka mmadụ ghara ịgbachiri ibie wụrụ agalaba gbachiri ụzọ igehekwe mm-hmm. ndị ọzọ biri ugo egbebere ugobere a na-asị ka esi ibe ya ebele nkwụkwa ya ihe mere ahịra deklarashọn haziri ihe ndị a kpọ ha nha si lekwoto lekwoto a ga-eji ahazi obodo ana otu eji ahazi obodo wụ ihe si na ala anyị unu ga-ele akwụkwọ prọfesọ Ifemesia dere na mbụ ọ kpọrọ Traditional Human Living Among the Igbo ihe aha wụ akwụkwọ dị mkpa ana ihe o kwuru akwụkwọ ahụ ihe isiokwu ewu wụ olee otu ndị Igbo jiri hazie onwe ha na mbụ mere onye ebeme nwanne ya ebeme and onye beme nwanne ebeme beme aha wo kwuo na onye rie ya echeta nwanne ya ọ ya wụhe the Ahira declaration pursued in terms of uh, um, uh, uh, you know, uh, the economy, the political economy. Mm. So all aspects of it ma social justice ma ihe niile ndị ahụ kwuru n'ọwụ olee otu a ga-eji hazie obodo onye ọbụla ya dịrị onye ọbụla n'ule anya na ebe anyị nọ ugbu a ọwụghị otu ọ dị um, onye rime ya sọ naanị e, ya na nwanne ya na ọwụ naanị ndị obodo ya na na-eri ma ọwụ na ọwụ ya ọwụ ya nwa ga-ekwu ihe ga-emere obodo niile ọwụ ole ọraba araba ọwụ oto ọwụ oto ntọala ka anyị dị ọwụ hmm. ikwu na ibe ikwu na ibe uhie ejiri ejiri mara anyị and ọwụ hmm. ikwu na ibe aha wụ ihe himere otu eji hime ahịara ahịara deklarashọn ya ọ bụrụ na anyị leba ahịa anya tupu ma enyefe ya ụmụnne m ndị ọzọ ha atụnyetụ ọnụ n'okwu a eleba anya ha enwekwa ajụjụ ha kwesịrị ịjụ dịka anyị hụrụ na nkọwa kemgbe gboo anyị bidoro ikwu okwu ihe gbasara ahịara deklarashọn na n'eziokwu eziokwu dịkakwa maazị e, ọkammụta ifemesi aso bụ otu n'ime ndị dere akwụkwọ a idere ihe a ngụpụta isiri kọwara anyị mgbe anyị na ya rụrụ n'ọnọkọ a ya si anyị na ntinye ya n'asụsụ bekee the fundamental difference between the Igbo and peoples of the East and the North wụ na ihe dị iche ihe ntọala dị iche n'etiti ndị Igbo na ndị nọ na ọwụwa anyanwụ Naijiria na ndị ụmụnne ndị agbataobi anyị ndị ugwu bụ na abịa na ndị Igbo anyị nwere echiche echiche anyị bụ na onye ọbụla ọ bụ eziokwu a na-ekwu na onye nọ nke ya mana onye ọbụla ga-agbarịrị mbọ hụ na o bilitere ji aka ya bilite ma obodo na-enyekwara onye ọbụla aka ibilite nweghị onye a chọrọ ka ọ bụrụ e, e, nna m ọha dịka isi kwuo mana iru ndị ugwu ndị anyị na ha mekọrọ ihe ha nọ na ọnọdụ anyị na-akpọ n'asụsụ bekee feudal system mm-hmm. the feudalist e, abịa na ndị ọzọ abịa na ndị mbịarachi ya bụ ndị bekee Eh, ọnọdụ anyị ahụ adabaghị n'ọnọdụ nke ha n'ihi na ha na onwe ha kwa n'oge ha bịara ịcha ịchị ọchịchị kolonializm bụkwa nakwa in a similar system ha dịka feudalism mhm. so ihe ọ pụtara wụ na enwere ihe ndịiche ịdị n'etiti ndị Igbo na ndị ọzọ a niile anyị na ha mhm. mekọrọ ihe iwu ihe dubara anyị n'ọgụ Biafra ọ m na-ajụzi si ọwụ ndịiche ahụ ọwụ ya wụ ihe kpatara ọtụtụ jiri hụ ihe edere na mgbe anyị mere ngụpụta ihe na deklarashọn a jiri bido chewe echiche na ihe awụ kọmunizm n'ihi na ọ na ha aghọtaghị ihe anyị na-eme ka ọwụ asịrị a chọrọ iji mebisie ihe ndị Igbo ihe anyị na-eche echiche ya mgbe ahụ hmm. maazị Odeluga etinyetụ ọnụ n'okwu a daalụ ịma na ife ikwu bụ nne maka na e, mgbe ndị ọchịchị nchigbu bekee bịara na ifefe gbalụ mbọ ime bụ isi na ọ nwerọ na ife niile etu anyị si ebi na ọ dụrọ mma ya bụ ọha ka o ji dị mkpa na ife mmụta Chima kwuru na mbido dị mkpa na o nwebu ka anyị si achịkwa onwe anyị tupu ndị bekee abịa maka na mgbe eji wee gụpụta ahịara a aghọtaghị mana ị maka na onye anọrọ ebe enyila ozu na ọbụba um, ọbụba n'ụkwụ a aghọtaghị melụ ndị bekee ji wee na ụfọdụ n'imefa wee na-asị ụlụ oh, na ife anụwa na ọ dịkwa ka ife ndị oyibo na-akpọ kọmunizm mana onwero ka ndị Igbo dịka etu anyị si eche iche onwero ka anyị binwe n'ụdị ọnọdụ afọ maka na ndị Igbo ghọtalụ na mkpịsị aka niile ararọ na akala aka mmadụ nche dị n'iche n'iche ndị Igbo na-asịkwa na onye kwe chiekwe ọ bụrụ na ị nene n'agha deklarashọn a ị ga-afụ ebe a na-ekwu sị na abịa n'ime obodo nke Biafra afọ na a ga-anọ na ya na onye ọbụla ga-enwe ike ịrụnwu mee efe niile Chineke zubere na ọ ga-eme na o nwere ga-anọchi bie ụzọ ya bụ na onye ọbụla onye ọgba mbọ onye lụa orie ọya ya bụ Igbo pụta ọsị Igbo mụanụ hmm, zụanụ lụanụ lienụ maka na onye lie ọlụa onye lụa orie ee ife ka nwanne ya bụrụkwa na dịka isi kwu na Igbo ugbo kwenye na na ike bụ ọhaka ya na abịa na ọchị obodo ife a nafa afụ kịta mmadụ pụta ọ na-aza na a na-enwe obodo enwe ọ bụrụ asụsụ Igbo ọ bụrụ ka Igbo si eche echiche ọ ka ndị alakụba si eche echiche ara enwe obodo enwe ofu onye ara enwe obodo ọhaka ị na-anya na ahịara declaration a na principle of revolution a ọ dị na ya na anyị kwenyere na nọọ mmadụ nọọ ndị ọha n'ọha na nwee ike n'ọfa na-aranye ndị nje ozi bụ ndị na-achị obodo ofufe nche aka tupu ma akwụsị bụ na ị na-anya ife na-eme ife ofu ọtụtụ ife ndị be anyị na-eme kịta ike onye na-anya ọsị na-etu igbo dị mana ọ bụrụ ka anyị dị ịma nọọ ndị ọcha wetala ife a na-akpọ GRA ya bụ class conscious ya hapụtazi aka n'onwe ndị ehe na onwe ndị bụ ndị ya bụ n'ịgbalite isi gị na ụmụnne gị anya anọkọzi ehe mana ị na-anya na etu Igbo si ebibu ya bile ebe a nwanne ya nwoke ebikwasa ịghọtago ebie n'akụkụ ya ehe ọya ka eji si na na onye sị na ibi ji eso ọgaranya na ọnyụ anya ọgba agbụ maka na ọ nwụrụ nwa onye ga ewepụtara ya ji n'ọkụ ya bụ onye bụ di ji ọ nọbere nwanne ya nwoke nwanne ya nwoke nwee ike ọbịa merara ka nke kama na ike na onwe nke ọ na-emenarị ehe nya onye ọbụla na ibie ra onwere onye ka ibie onwere onye ka ibie onye pụta ọsọpụrụ ibie nya onye nwe onye nwe nụ omegiri onye ibie nke onye nwe oweta nnukwu azụ kpata nnukwu nkụ obere azụ akpata obere nkụ ọkwụ ka anyị si wee na-ebi ọ dịla anyị mma onwere onye na ibie na-ekwo ekwo akụ onye e, bụ onwere mgbe onye ga-abụ ọpụta ọ na-asị na ike na nye e nwere akụ na ụba ehe maka na ọ bụrụ na ị nwere nwanne gị enwe o ji bụ na Igbo si na ọkọ kọwa mmadụ na ọ chọta nwanne ya ka ọ kọọ ya ma ọ anụmanụ ka ọ ga-agba ọkọwa jee chọọ osisi so na ọ bụrụ otu ndị ọcha si ekwe the interdependence of life dị mkpa n'ebe in the one of the key principles he built that egalitarian system where everybody is relevant and important onye ọbụla dị mkpa anọ ife bụ bụ na ekọnọmi na Igbo nwee ike ịganwu n'iru n'ime Naijiria gbuo afọ o ji bụrụ na ofu onye onye Igbo bịa n'obodo na-asị na ike n'ọgụ bụ onye izi bịala Ibadan tupu ha amalite na ụmụnne gị ndị ọzọ eso onye Igbo ọbụla bịanụ ọ bịakwute onwe igosi ụzọ tinye n'ọrụ onye n'aka ndị obodo gị na fadịna mma siwa biko na onye a nwanne a na-eme nwanne onye na gịnị a na-eme nwanne unu esoro n'ofu ogbe unu esoro n'efe ezinụlọ kama na onye Igbo ịpụta na-asị ee onye ndị unu na nekwana nwanne m bịara si chọrọ ya ife ka o wee na-eri nri ịnabata ya ka onye ee eh, onye nke gị nọ nwanne gị maka na igbo n'igbo na-eme nwanne rinne e ndị igbo ji asị eh, na nwanne dị na mba ya na ka ezi ihe mere ọwụ ụjọ ọwụ gịnị kedu ụzọ ndị olee ihe bụ ihe a nghọtahie a ndị mmadụ nwere ọwụ na ha aghọtaghị ihe a gụpụtara eh, maazị korie ọ na ha aghọtaghị ihe a gụpụtara na agụrụ n'ihe edere na ngụpụta ka ọwụ ụjọ na enwere abụrụ ga-esi na abụrụ ndị ojii pụta wepụta ihe ndị bekee na-akpọ filọsọfị ịgbara ọkpụrụkpụ ga-enwe ike gosi ụzọ ndị abụrụ ndị ojii ga-eji nwee ike baara onwe ha uru hapụ ihibe isi n'ebe ndị ọcha nọ ọyawụ the propaganda against enwere e e ọtụtụ ihe mere nanụ tupu ahịara deklaration agụọ ya unu ile anya unu ga-amara maazị Keke kwuturu ihe gbasara ihe dị iche otu anyị na-eji ji hazie obodo anyị ihe dị iche maazị Okigbo ya ke ndị ugwu ma ndị ndị Yoruba ndị niile ahawo ndị biri ọnọdụ ọchịchị obodo ha kwenyere na ọ nwere onye wu onye isi na enwere eze na enwere na ọ nwere onye wu onye na-akpụ obodo ọ n'ugwu ndị awụsa ya wụ onye dịka mgbe ndị Muslim bere ya wụrụ eme ya ihe eme ya kwuru ihe ga-eme na nke ndị Yoruba abịa nwee ọba na ndị ọzọ ihe ọba kwuru ihe ga-eme ọ wụ okwu na ndị Igbo nwere usoro ọchịchị otu usoro ọchịchị ndị Igbo wụ onye fụta kwue echiche onye kwuo uche ya so ile anya mgbe ndị ọcha bịara ndị ndị ndị Britain ha aghọtaghị ha otu ndị Igbo na-eji ahazi obodo ha ha si ndị Igbo dị primitive na iwere ndị Igbo lee otu ndị Igbo ji ahazi obodo ha na ke ndị Hausa ji ahazi obodo ha na ndị Hausa adịla advance maka ndị Hausa nwere ụdị ọchịchị nchigbu ndị ọcha na onwe ha nwere maka ha jiri bịa yiri nke ndị Britain so na ndị Igbo ndị Igbo na ndị Igbo dị primitive na na ha erube ogo ndị Awụsa jachi onwe ma otu ndị Yoruba jachi onwe ihe a na-aghọtaghị na ndị Igbo enweele ọchịchị usoro ọchịchị wụ ile na taa a ga-asị na ọwụ democracy republican system of government ihe aha dị rooted na Igbo political system aghọtaghị so nghọta ha na-aghọtaghị ndị Igbo bihere mbụ mgbe ndị Igbo bihere bịa ihe dịka 1920 1930 ụjọ abịa ndị ọcha ha si ha ndị anyị si ma ha ihe lekwekwa by the 1940s ha sịkwa ndị Igbo ga-etekikwa ova Naijiria edeghị ihe edere ihe n'akwụkwọ many of them were complaining na ndị Igbo lekwe ndị a sama ha ihe ihe dịka you know 40 years within 40 years that ndị a amụọ n'akwụkwọ ndị a ewerele uh, you know ikpere okpere okpukpe the Christians and uh, ndị ọwa anyị na ha asị e, ndị awụ ndị ma ihe bifọ na ahafọ mm-hmm. obodo a na ndị Igbo ga-ewere obodo a so from that period ị ga-asị na ihe ọbụla ndị Igbo na-eme a na-eji a na-enyocha enyocha nyocha enyocha mm-hmm. si ele ihe ndị ahụ vụ n'echiche ha mara na na na Biafra survive na Biafra ga-redefine onye ojii si lekwe ihe ejiri mara ndị ojii ụwa niile mm-hmm. na Biafra nwere the capacity si mmekọ ha na ndị obodo ndị ọzọ na ọnwụ ha nwa akọ otu ha ga-eji mekọ wetu ndị ọzọ ọwụhụ ihe ndị ọzọ kwutere anyị ekwere mm-hmm. maka ọwụhụ ọwụhụ part of our culture so mgbe Biafra wefụtara ahịara declaration unu hụrụ ele ihe ọwụ sọ gwara ha gharị ha ghọtara na ahịa deklarashọn wụ 1 lekwa ụzọ anyị ga-eji chi onwe anyị ọwụhụ ndị ọzọ ga-agwa anyị otu anyị ji achi onwe anyị mm-hmm. sekọnd anyị hazie obodo anyị a ọnwa anyị ga-ekwu oto anyị na ndị ọzọ ga-eji mekọ ọnwa anyị ga-awụ olileanya ndị ojii niile ha fụkwa na enwere independence but 1960s adịghị independence anyị nwere mm-hmm. ndị ojii enweghị ike si lekwe otu ha ga-eji chie onwe ha hazie onwe ha ndị Britain kara ihe mere na their former colonies the French were still determining the fate of their of their former colonies the, the Portuguese ka nọ na, na Africa South Africa was still under white domination mm. so you have a, you have a, you have an emerging nation in, in Africa that would redetermine and redefine, you know, this idea of Pan-Africanism and black personhood. Mm. So, so they were afraid of many things. I want to hammer here communism. Uh, Arusha had done it before where, where Nyerere through African, you know, um, socialism. Ọ onye hmm. gara bịa ọgụ, onye bara ọgụ. Hmm. Ọ onye, you know, ha mara na human o si lekwe ihe o mere ọwụ communism ọwụ community community advancement communalism which is part of our culture part of our our political economy is communism i mean communality ọbụla Egypt n'onwe ha and the rest of the Arab world were involved in what they were calling the Arab socialism. Yeah, even their own is is more in terms of in terms of the definition of this is is even more in tune with you know, like. yes, yeah. So for, for, the, for the Igbo, we, we, were, we were translating our indigenous political economy into a framework for governing the new nation. So the, the term was just, prop- I mean, the way they took the, the, the Declaration was propaganda. mm We can't allow these people because if we allow them to control the oil and the resources from this area, what are we going to get? Nigeria, it means that we have lost our hold on Nigeria. Yeah. We have lost the oil. I mean, you can imagine, you know, Russia, that was a communist nation, partnering with, you know, other European nations. How can you have sort of marriage of, of convenience between a communist nation and, you know, the so-called, you know, democratic you know, to impose their hegemony on, on Biafra. It doesn't make sense. And then 1960s, you, you know, you're going to be fighting Russia all over Africa because you don't want the expansion of extension of communism. Mm-hmm. But you were collaborating with Russia to subjugate Biafra. Yeah. Mm-hmm. So, so you have to look at it in terms of, you know, how economics was driving and, and the control of resources within, you know, within Biafra was driving the, uh, you know, the, the, antagonism, uh, the, yeah, the diplomatic relations that was going on and the, the idea of, uh, um, you know, uh, uh, ending the Biafra revolution. ndị kwe ma ndị ekwela ọ bụ nye butere nsogbu a ndị ikwe na ndị ekwena nọ ndị ikwe na ndị ekwena nwanne na ọ bụ ya butere nsogbu nsogbu ji wetara anya abụọ na ya butere nsogbu ji wetara ya bụ maazị um, ejike uh, uh, ihe ndị a na-arụtụ aka hmm. ihe dị iche na ndị anyị na ha mekọrọ ihe hmm. n'ofu obi isi na ya ejiri sogide anyị mana anyị lee ala Igbo anya taa ọ dị gị ka ọnọdụ anyị taa anyị ka nọ na onye kwuo uche ya e, e, e, ibu anyị ndanda mm-hmm. onye aghala nwanne ya kọwụ anyị esila n'ọnọdụ a ha n'ọnọdụ agada gbachiri ụzọ ndị nwe obodo na agụ na-eche mba um, ilekwela anya ọ na-adị mma akpawa nkata ka a gaa n'isi mmiri ka a gaa n'isi mmiri unu amarala na mgbe bekee batara ala Igbo ọtụtụ ndị agbata obi anyị na Naịjirịa ha na bekee emekatala ihe hmm? ihe dịka ndị eh, ebe ọdịda anyanwụ ndị Yoruba Lagos o ruru almost 100 years ha na bekee mekọwara tupu ndị Igbo ahụwado bekee ka bekee na-abatakwanụ ọkwanụ ndị agbata obi anyị ndị nọ na-aga oshọn hmm? bụ ụzọ hụ bekee mgbe Igbo lere anya asị nọọ ịgụ akwụkwọ bekee wee ụzọ mmadụ ga-eji eh, bulite onwe Igbo niile gbakọrọ ọtụtụ ndị nna anyị ha gara akwụkwọ ọwụ ha makwụrụ ụgwọ akwụkwọ ha ji ga akwụkwọ mm-hmm. enwe onye aka shiri ike hụ nwatakịrị ee eh, dịka ọma ihe ọ na-eme asị nwa m bịa gawa ka akwụọrọ gị ọ bụrụ na unu enweghị aka ji a ee eh, ụmụnna agbakọ tụọ ego ka nwa anyị soro gaa gụta akwụkwọ ọ ịnyụkọ mmamịrị ahụ ọnụ ka ọ gbaa ụfụfụ mere ndị Igbo ji n'oge na-ete ha aka mafee mmadụ niile na Naijiria n'ihe gbasara ịgụ akwụkwọ wụ ihe nyere ndị Igbo o so ihe nyere ndị Igbo a numerical e, advantage na Naijiria. gị anya mgbe e kwuru okwu ka a chịwa onwe e nwere region Eastern region Western region Northern region ledala otu ọkpara mepe ala Igbo enweghị mgbe ọkpara ji nọrọ ebe ahụ ọ tụọ zilekwa ihe ga-eme onye ọbụla mba akwa ọ na-awụ ọga asị unu ele hụnụchụ ngwa unu weta mee weta etigwa ya ka ihe na-aga ihe m na-arụtụ aka n'ihe a niile ewu kemgbe anyị na ndị agbata obi anyị na Naịjirịa mekọwara ihe Igbo na-ejikọ aka ọnụ na-eme ihe na-anyụ mmamịrị ya na-agbara anyị nnukwu ụfụ gị lee anya ihe dị ka ịzụ ahịa ọtụtụ n'ime anyị ekwutekwele taa onye ka aghabe nke a mere m n'anya ka aghabere ọtụtụ ụmụazị ndị Igbo pụrụ Legọs ọha bụ ndị na-akwụ na katabrid ma ọrụ iyeri ka a na-ere wuru eh, eh, slippers ihe ọbụla onye nọ taa echi nọ nwanne echi ya eji oji na enyi pịawakwa ụzọ gara ebe a ile anya ihe eh, ahịa tafawa Ahmadu kwuru maka ndị Igbo akwụkwọ otu ahụ na ụnụ bataghala echi ụlọ akpọrọ ụmụnne ụnụ bịa kpakọrọ ihe niile enweghị mgbe Igbo ji nwee agada gbachiri ụzọ ọwụnagodu mgbe onye dịka Zik na-agbalị ịzọta ihe ndị Igbo enweghị ime obodo ọbụla ị ga-aga ma ndị na-agụ ma akwa ihe eji achị ọchị agadi nwaabịa ya kpọdo newspaper isi n'ala si ha Zik ekwukwakwa ya wụrụ na anyị nwere obi nwanne ị gaghị asị na otu ahụ ugbu a ọ ihe a wụ ihe ndị ahịara ndị dere ahịara deklarashọn hụrụ bido mawa ọkwa e mgbe edere akwụkwọ ka ebido ka ewepụ aka enwe n'ofe tupu ya awa aka mmadụ hmm. n'ihi na ha ghọtara na oke ịchụ akụ na ụba mmadụ ịza agada gbachiri ụzọ aka na-ekpuchi ọnwa ee eh, ọnwa na-etili ọra ihe a niile enweghị ihe ọwụghị ọ omume mba ndị ọzọ ewebara ọtụtụ n'ime anyị ma mgbe People's Club bidoro ee eh, People's Club ọ ya wee pụtazie a na-etu na izuru oshi omekpara anya enwe onye chọrọ ịma ego awụrụzie ihe eji mara onye nwe onye elee mgbe Igbo bidoro onye na-aga eburu eh, eh, e mobile police na-apịa ụmụnna ya ụta obi adị ya mma mhm. hmm? ịgụ akwụkwọ ile tụle ọtụtụ ndị politishan mgbe e, tupu alụ agha ha nwekwara ike oke ekike gbaa ihe ha laa n'ụmụnna ha ha zụrụ wụrụ ụmụ ọ dịzinha ahụ ugbu a maka na ihe jikọrọ Igbo omume mere Igbo ji abụ ụba hmm. apịtọọla ya na isi akwa anọghịzi ebe a fadoro ya hmm. o nwere onye bụ omere Ekwe. chi ọkpata ọtụfue onye chi ya befuru akpa ya onye uwe ọjọọ ji mapụ mkpụrụ anya n'ịtụtụ mkpụrụ anya ya sọjie aka n'ala ha niile si n'akara aka o nwere onye bụ nwoke ihe o ji bụrụ nwoke dị mma na-amaghị ihe onye ibi na ọkụkọ ebu n'isi amaghị n'ụzọ dị anya ọbịa ga-elu ọbịa n'uju nwata anụ jiri aka na-ejisi nke aka achụ nkịta ụmụ ibe ha niile si n'akara aka isi akwụ dara n'ala <laughs> ọ bụrụ na elebawa ihe anya ka ọ dị ugbu a ihe anyị na-achọzi m chọziri ka ajụjụ anyị na-ajụzi wụ oleezi ihe a ga-eme ka nwoke n'ihi na ọ bụrụ na isi akwa adịghịzi ebe afọ ekedoro e, ya ka ọ dị ugbu a n'ala Igbo anyị anyị nweziri ọ dị m ka ọ ya wụ ihe kpatara ọtụtụ ndị anyị ji nyere ozi si na-aza gọvanọ na chairman lokal gọọmenti na senetọs na-arụzi ọrụ ha anaghịzi arụ ya ka ha arụgara ụmụnna ọrụ a na-arụzi ya ka ha na-arụrụ onwe ha ha na-akọ n'ubi nke ha so ha nwa anọzi ugbu a bụ ka ụmụnna abịa rịọwa ha nri mm-hmm. ihe a na-anụghị anụ n'Igbo na mmadụ na maka na nwere oge oge gara aga o nwere ihe anyị kwuru nkọwa anyị nyere banyere ogbenye mm-hmm. na enweghị onye wu ogbenye ọnụ ntụ anọ maọbụ ụbịam hmm. n'ihi na ogbenye nobody is poor everybody is taken care of mana enweghị anaghị eme ya sai anjụwa gafụta bịa vuru efere emechaa juma gịfụta gị buru efere nọ ụnụ anọrọ na line n'ahịrị ahụghị hmm. ya n'ala Igbo mana taa ọ wụzi ihe anyị nọ n'elu ya ụmụ okorobịa anọrọ hụọ n'ahịrị na-achọ onye ha ga-eje ịlụrụ ọgụ ka e nwee ike ka ha nwee ike ihe ha ga-eri gịnị ozi olee ihe ha na-emezi ka nwugo mm-hmm. na um, ọ bụrụ na agbụsị bụ otu ọmụrụ akọ mm-hmm. ya anyị nụrụ ọgụ anụcha ọgụ nwee ka isi na anya si wee dị mana ọ dịzie ka ife ndị nna anyị na-ekwu maka agbụsị ọ dịzie ka agbụsị ya gbara instead e, kama anyị ga-amụrụ akọ anyị nọgharịa mm-hmm. nọgharịa n'ọzụzikwa ka ndị ka agbụsị gbara anyị na-achọ ka anyị mee ka agbụsị na-amụrụkwazi ka ndị ọzọ si eme rapụ ọdịnala na ọdịbendị na aka iji e biri mụba ka ndị ọzọ maka na ọ dị anyị kọọ maka na ike ha ka ọ na nke ha ka mma ka anyị e ji bụrụ ndị emeriri eme nya alụ ndị Igbo na ụdị anyị si eche echi dịzie ka ọ bụ ife ọ bụkwa na iche the Eastern Development Plan ya nke M.I. Ọkpara ha tinyere na 1954 ife kpatara eji wee lụọ ma the agricultural development ememe ọ echiche dịka onye mbụ si wee kwuo a jụrụ ndị mmadụ kere ife ụnụ chọrọ kere ife obodo chọrọ wee chee echiche ọ bụrụ naanị na-echere echiche edepụta ya si na-ekwe ebe anyị na-eje bido mebe ya emebe ya mere ji nwee ọtụtụ ebe enwere ebe a na-akọ nri na ebe a na-eme ihe gbasatara ịzụ anụmanụ na ịkọ ife na ọwụwa anyanwụ ya mgbe ndị Britain mere nke ha na 1945 ihe a chewo ka ọ ga-esi dịrị ha mma ịrụ okporo tren ma nke okporo ụzọ ga-eburu nri si Kano budaa na pọt jebe ebe ha na-eje mana ka ọ dịla anyị n'aka tupu enwetala independence ife ndị Igbo mere owule kedu ka ọ ga-esidela anyị ma welu amamife Igbo wee mee ife ọ nwere ebe nna ji ọ bụrụ na anyị na-anya nkata anyị na-akpa ya ka ọnwa Ọktoba dị n'ụbọchị nke atọ na 2020 ya bụ abalị na-abụ gara aga ka a na-asị na anyanwụ obodo bụ Naijiria eluo narị iri isii ndị na-asị na efulafu ọchị na-eful forever wich mins na ọ bụrụ na Naijiria etolubeghị <laughs> ebe ọ ga-azatawa ọnụ ya na <laughs> ọ gakwana n'isi awa abịana ana ọ bụrụzi ya ada ụmụaka ekpe na nka mm-hmm. mana Igbo ọ bụrụ ụmụaka ekpe na nka amamife Igbo ife o ji dị ka nyaba agụba adịrọ nkọ bụ na ọ dịzi ka anyị rapụ kwụọ ma eji zụ nyaba ọkụkọ chụba ife ọzọ chụwakwazie ka ọkụkọ mewe ka ọba na-eme ka anyị mee ka ndị Hausa na-eme ka anyị mee ka ndị Yoruba na-eme ka anyị ndị ọzọ zaa aha rapụ amamife Igbo ọ nwere onye bụ onye kpọrọ onwe onye bi na ogige aha agbara na-akpọ Naijiria mba ahụ dị iche iche ndị na-azụ ahịa ndị ọchịchị nchigbu tikọtara ọnụ kpọọ Naijiria ị ga-ajụ kedu nsogbu Naijiria onwe ọ ga-agụsịsịrị gị ha ncha ya anyị mụ ihe na-eme anyị kedụzi ka a ga-esi wee kwụọ ọnya gwalụ ọnya bụ ajụjụ ịna azịza mbụrụ na ọ bụrụ na anyị na n'atụmatụ 1954 n'anya n'ahịa ara n'anya na ntụziaka dị iche iche emere mbụ ndị bụ anyị ụzọ ji amamife Igbo wee mee ha egosighị anyị ụzọ anyị lụkwa anyị ejiri nwayọ tinye nchekwube n'iru ka ọ gharazie ịbụ oge ọbụla ya na-akọsa ọsọ ife mere anyị na ife mere anyị mhm. maka ị na-anya na ọwụwa anyanwụ Naijiria ebe ndị Igbo na ndị ụmụnne ha ndị niile na-achị ha kemgbe anụchara agha bụ ndị be ha eziokwu na o mgbe mgbe ndị ndị ọgụ na ndị ndị amị were ọchịchị tinye ndị ọzọ mana emechakwa etinyekwa ndị be ha na ebe ahụ mm-hmm. Anambra Imo na Ebonyi na-abịa n'Enugu na um, ka ebe m na-echefu Ibu na itinye ma Rivers na Calabar ndị niile na-achị ebe ahụ dịka ndị nọ ka gọvanọ ma ndị na-anọchite anya ha na seneti ma ọ na haus na Naijiria mm-hmm. ha. ama ị na-asị na ndị Hausa na-emegbu unu o nwere ike ịbụ eziokwu na ọ bụrụ na elu ebe a agbakasịrị ọnụ na senta mana n'ebe anyị bi mhm. ngwere Anambra ma na Anambra ebe ndị na ilo ada aga ọfụma na moto ama aga nwu ya ma ọ bụ na ide na-ebu ife na enwere gọta ma ọ bụ na afịa na-emebisi na ife dị abụ na ndị ụlọnwa gbalụ nkịtị ọ na-onwere onye na-akarị ụmụnna ya dịka isiko ọ na-awa emechazie mkpọtụ niile ahụ iwulugodo onye isi ọkachamara mma ife niile ịnarụkwa ị na-anụ ụmụnna ebido ebe ahụ kpara nka jụba gị asị o nwere nke ị ga-eme achụọ gị ijebiri onwe gị maka na ha chọrọ afa ọjọọ ha mana ya ewere gị afa ọjọọ mere afa hmm. onye a mere anyị ji wee rapụ were mebisie ọzọ anyị na afa ọzọ anyị zara chifu abara anyị eji wee megbu anyị si na chifu zarazie afa ụdị afa anyị kpụgasịrị afa ọ bụrụ na anyị rapụ ihe ndị ahụ akwa azụ chee echi nchekwube n'anya n'ọdịnihu dịka ndị ndị bu anyị ụzọ si n'anya n'ọdịdị wee debe ife ka ọ ga-esi etu ahụ ka ọ ga-esi dịba mma tata na ugbo anyị bido taa echi ga-ama mma mhm. akpọtụla ihe aha Eastern Development Plan Maazị Korie ịrụtụkwara ya ka Eastern Development Plan na oge na Maazị MY Ọkpara maka ndị na-ege anyị ntị Maazị e, e, Chima Korie ị nwere ike kọwatụrụ anyị e, gịnị bụ this Eastern Development Plan ihe gbasara mmepe obodo ọwụwa anyanwụ na gịnị ka ọ <clears throat> afọ isii tupu Naijiria nwee independent, enwere constitution ewepụtara nye region e, niile nọ na Naijiria East, West, Northern region mm-hmm. nye ikikere si ha mara otu ha ga-eji mepee obodo ha ha nwere ike imepe obodo so ile anya from 1954 enwere ha you know, regional autonomy mm-hmm. the regional autonomy nyere ile I mean nyere ikikere si ngwa hazie were obodo unu leba n'anya otu unu ga-eji were ihe nọ ebe n'ime obodo unu yinọ mepee obodo unu mm-hmm. and uh, mgbe emerie anyị hụrụ na ihe ọrụ ugbo kamakwa mmanụ nkwụ na akụ bụ ihe nyere obodo Naijiria ego ụkpara si olee anyị ga-eji olee ga-eji kwalite ọrụ ugbo were mepee obodo anyị maka mm. na ọ ọwụ naanị ihe anyị nwere mgbe ahụ mm. enweghị oil mm. ọkpara gịnị yes mgbe ndị ọcha nọ ihe ha kwadoro wụ ịkọfụta amin ihe niile a na-akọfụta wụ ihe a na-eziga na obodo ha eji arụ indọstrị eji uh, indọstrị ha na-eyuzu koko anyị na-akọ koko ma rọba um, akọ rọba ezigara ha adịghị na moto anyị gbaga ọha mm-hmm. gbaga moto mm-hmm. akọ koko na ndị west eziga eji eme chọkọletị emechaa chọkọletị ha butere anyị bọvita anyị mm-hmm. azụrụ mm-hmm. ọha nwabege profit ewere mmanụ nkwụ eziga ha emee lọk soap mm-hmm. mee premia na ihe niile ewetara anyị anyị azụrụ ọtọ ọkpara aha ha bịala anyị asị olee otu anyị ga-eji bere nyere onwe anyị aka kọfụta ihe a were ya roma indọstrị n'obodo anyị o lere anya na Israel mgbe ehi mere isrel Eyi mere na n'ahịa desert ọ dịghị ọ dịghị ụmụ Israel ndị avụrụ from Europe niile dome na desert unu chie nwụọ na nwụọ unu dị ndụ unu dị. ha eleba anya lee desert mee ya ya ghọọ ụghasi lee ndị niile akpọkọrọ anyị na-adịghịde ha ma ha ihe gbasara ịrụ ọrụ ugbo hmm. kụziere ha ọrụ ugbo ha rụọ farm settlements na hmm. Israel community communal farms na Israel Ọkpara aga Israel si olotunu ji hazie obodo unu olotunu ji mee farm settlement a olotunu ji yino ebe na-adị mmiri ndị anyị mmiri mmiri na-agba ya na-akọ ugbo ndị asa na anwụ anwụ adịghị ka ha nwụrụ ha ebilie ọkpara ewere ihe a bịa na ala Igbo si ka emee ihe ndị a emere na ma ndị a ga-eyinọ ịkọ ihe ndị a ga n'obodo ndị ọzọ were na-enweta ego mm-hmm. ma nri ole ndị ga na-akọ nri ya the kind of mixed farming that by 1960 you know, we were already on the path to our economic self-sufficiency and independence. It was on the path ọwụ ọwụ agha six years after mepere farm settlements ma ndị meghe nkwụ ma ndị meghe kashu ma ndị meghe you know roba na ndị mega ndị ọzọ six years after mgbe ha birere supose ibere ma mkpụrụ ha vụrụ agha abịa hmm. agha ala lụọ ihe niile agha lụọ ihe niile ọ ya wụkwa ile anya mgbe mgbe Biafra birere that Eastern Development you know, um, project enwere e e farm settlements nwee tree crop you know, programs nwee communal farms community farms you know, mere involve people from different community mm-hmm. a na-akụziri ndị mmadụ you know ụzọ a ga-esi kọọ ihe you know ya ya adị mma ụzọ a ga-esi kọọ ihe ala adị mma ụzọ a ga-esi kọọ ihe ya bara ndị na-akọ ihe bakwara gọọmenti that kind of communal ethos and relationship between individuals na the government wụ what the Eastern region pursued. Mm-hmm. And and Ahira declaration, that is an extension of what, you know, began in the Upper period. mm Even in Biafra, you know, the farm settlements were maintained. mm We hmm. were pushing to see that this continuity, I mean, there's continuity in the economic program of uh, the eastern region. But we see that, the, you know, the disaster, and with Biafran Development, you know, Corporation, enwere enwere you know the land army enwere you know uh, the replication of what was going on with Okpara in terms um you know cash crop and in terms of food production so um in in in a way Ahira declaration captured all these and it, it, became sort of the basic principle of economic development and self-sufficiency in, yes. in you know, uh, in in the Biafran Nation. E, ihe niile ị na-akọwa bịara na-echetara m otu nwa amaala Amerịka a na-akpọ Rawls and his theory of justice you know e, ihe dịka ọ na-akọwa so theories of justice ihe dịka uh, justice as fairness ọ dịka ọ wụrụ ebe ọ bịara hiwe isi na ntọala amamihe ntọala ejiri mee ihe a Eastern Development Plan wụka obodo na ndị na-achị obodo were ikikere ha nwere na nchekweta obodo ji hazie ya ka o nwee ike ruru onye ya onye mhm. ndị Igbo na-eyi asị emenyere nwa ogwu e <laughs> ya nọ n'ụlọ ka emere ibie ya so ihe na-agọta agwa ka danie na-anọ n'ụlọ ama <laughs> nke ahụ omiri emi <laughs> ile ya anya ọwụ na ma nwoke ma nwaanyị you know ugwugwu arụsị ike Daniel nọ n'ụlọ nwaanyị so that kind of gender equity Uh, yeah. something that is uh, important. I hear a declaration uh, mentioned. Yeah, and ọ bụ ife nchọ ịlụtụ aka ya bụ kịta afụ na mba Amerịka ebe anyị nọ aka na-anụ ọgụ na nwoke na nwaanyị na-alụ ofu ọlụ ada akwụfa ụgwọ ọnwa a na-akwụfa ara ara akwụọ nwaanyị ofu dọla enwere ike akwụwa nwoke dọla e, ịbụa ma ịtọ oge ụfọdụ mana ahịara deklarashọn 1969 ka e na-ekwu na Biafra abụrụ ebe ọ ga-agba apụta nwaanyị lụsị ọrụ anyị akwụghị ụgwọ akwụrụ nwoke ya na ya lụrụ ofu ụdị ọrụ ọ ka ịfụ ebe uche Igbo dị mgbe afọ anyị ejemigo maazị maazị odeluga ị na-ekwu 19 you ị ga-aga back to 1929 gaa gụọ testimony ụmụ nwanyị akpọtara na Aba Commission of Inquiry a na-ajụ nwaanyị ọwụ ọ ị nara dịghị ikikere before tupu gaa agama ime demonstration <laughs> ya jụma onye ọcha si ya ọ na-ana dị ike ọwụ ọlụọ ya den ya azụ nwaanyị ya enweghịkwe ikike okwu ọnụ ya mm. inwe ime ihe a chọrọ ime so mgbe ndị ọcha kwuwe about uh, women's liberation late Ross eh, wrote na African women 1930 mm. and even even uh, you know Lugard kwurie mm. na ihe ahụ na-asụ na ụmụ enweghị ike na Afrịka na ọwụghị ụmụ Igbo na ụmụnwanyị Igbo na echiche kie na ọ ga-asị na ha nwedịrị ike kara ndị nwoke because ọkpata ego na ọwa ego nọ na akpa ah. so na ha nwere ike ị gaghị asị na nwaanyị a o oh, na ọnwaanyị azọgharịrị ụkwụ na ọwụghị nwaanyị Igbo Lugard rod na forward to late Ross book African Women unu nwere ya na ọwụ hour after the 1929 revolt ka ndị ọcha bịa sụgharịa ndị Britain bịa sụgharịa si olee ekwe ndị anyị na ha gakọrọ ije <laughs> olee ihe mere ndị Igbo ji dị iche ụmụ Igbo ji dị iche ndị ụmụ niile nọ ha bịa degharịa bịa degharịa indirect role na native administration megharịa ya na a ga na-ajụzi ndị obodo sị olee onye unu chọrọ kọchun karịa ịbịa n'obodo asị ọ onye a onye a gbabịara obodo anyị ụmụ nwoke niile agba ọsọ gama ọrụ ha ya nwe onye ahụrụ n'obodo na-agba ha ọsọ ha sị ya onye a na-agba ha ọsọ na ọ nwere ike ọnwa onye ike ewere eme wara nchif <laughs> ana ịbịa n'obodo anyị a na-eke ihe a na-eke ihe ha wawo ndị ndị ịnọ atọ ọwụ ha wawo ndị mbụ ọwụ ha wawo ndị abụọ ha wawo ndị atọ ọ ebe shiga ahọta wara chief <laughs> so mgbe ha bịaba aghọta otu ndị Igbo ji aha obodo ha marasị ndị Igbo megbu um, nwoke ma nwaanyị na onye ọbụla awụ ihe enwere ndị a na-akpọ nwaanyị bụ ife ekwughị na nwaanyị bụ ife na ọhịa erecognizere e, e the humanity of every ma nwoke ma nwaanyị mm-hmm. ndị ọcha bụ edegharịa ndị Britain emegharịa policy ha throughout Africa because of Igbo women and their resistance so mm-hmm. ihe ha ihe ndị ahụ ihe evubatakwara webata na ahịra declaration Hmm. So when you're talking about equity, equality, recognition of human dignity, ndị ọcha emeghe ihe implement n'obodo ha even hmm. by the time alụghị agha hmm. a ka na-eme strọgụl na otu Amerịka nọ ndị ojii ha ga-enwe vootu ndị ojii ha mgbara ụmụ nwaanyị ha ga-arụ ha ga-arụ ọrụ e yes yes so ndị Igbo ndị Igbo gafere agafeela oge a ọtụ mhm. na amara na ihe ọla chi obodo ndị ojii ike ele ya anya sị ele um, na ndị a dị crude na their system dị crude but ilebi anya ya wụrụ ma ndị grik si government of the people by the people as democracy anyị nwahimerie ọnọdụ aha recognize ya put way in practice even among the Greeks you know they, they had elements of uh, you know uh, some people dominating others, others. But mm. the hmm. Igbo was much more pragmatic, it was much more egalitarian. ịfụta hmm. gị ekwu echiche gị and ihe kwuru uru obodo ewere eme ihe ma hmm. onye elu ma iwe onye ala <laughs> and uh, so uh, enwekwana um, ama ama na nwere ndị nwe ndị ọchịchị dịka maazị ụkọchukwu kwuru mba ọ e, nwere gị ga-eru eshie gị nze gị wụrụ ọzọ nwere gị ga-awụ chi na nwata sị onye awụ ọzọ eshighị nwata n'ụzọ but that reference wụ that is tied to the people's you know, uh, ideas and, and values and, and, and spirituality sometimes. Acknowledgement of Yes. But when it uh-huh. comes uh-huh. to uh-huh. organizing principles of the economy, the Igbo recognize the potentials of everybody and give everybody a fair shake. onye ebukwala ụzọ maka onye buru ụzọ gbagbuo onwe ya n'ọsọ ọbịa ga-eli ọbịa n'ubi ụwa tọrọ agụte n'ala yọrịma chi gị nyere gị ọ bụ akara aka ma onye ọbụla kelee chi ya na nke o nyere ya a na-amachazi gi. ya ka ndị mmadụ nọ na-ekwu ihe gbasara Igbo Renaissance mm. ọbụladị mụ na onwe m na-ekwu na-ede ebe ụfọdụ nye nkụzi ihe gbasara Igbo Renaissance n'ụzọ dị iche ya bụ na ọ bụrụ na m ghọtara ihe ị na-akọwa na ihe niile m kata niile anyị na akpọ taa site na ihi ma ọ bụrụ na anyị gbado ụkwụ na-ahịa ahịara deklarashọn lee ka ihe siri dịrị taa ọ dị ka ihe isiokwu anyị taa bụ na tupu anyị enwe ike gaa ihu ịrụpụta ọnọdụ akụnụba obodo ga-adịrị anyị mma dịrị onye ihu mma dịrị onye azụ anyị ga-alaghachirịrị azụ gba ike bute ụkwụ lebakwuo anya na omenala anyị ka anyị chiri mara onwe anyị n'ihe gbasara akụnụba obodo ka o nwee ike n'ihi na ka ọ dị ugbu a ala Igbo ọ dị ka ọwụ ihe kpatara anyị ji anyị anaghị enwe mmepe ọ bụrụ na unu lere anya echi na nwanne ụnyaa na nwanne nwanne ụnyaahụ gara aga asị emere independence la hmm. ọtụtụ ihe ndị mmadụ nọ na-eme symbolic act onye yiri eh, akwa ọcha na ntụrụngwa eh, akwa ọcha na ahịhịa ndụ were hmm. ọkọlọtọ Naijiria oje na-aga n'okporo ụzọ ebe mmiri ide mmiri nọ hmm. ya gosi ihe owere ala Owerri bịara bụrụ iji gosi ihe aba bịara bụrụzi bụzi iji gosi ihe ahịa ọnịcha ọchanja bụzi iji gosi ihe ahịa bụzi iji gosi na anyị akpafuola ụzọ anyị ụzọ anyị akpafuola ụzọ and ihe kpatara iji kpafuo ụzọ nwụ na anyị amaghịzi ihe anyị bụ anyị amaghịzi ndị anyị bụ we are mhm. now mimicking the feudal system of the north. Mhm. anyị nwere ọtụtụ ndị nwere ego ndị kpatara akụ na ụba mana ihe a jizi akụnụba ha emewuzi Royal Highness ma Royal Highness imegbu ụmụnna n'oche ịnọdụ n'oche rie olu ma ụkwụ ga eruhu n'ala ọkpashịkọ akpawa gị eleghị ihe na akpa ya na be ndị dọkịta <laughs> eh, <laughs> maazị obi nwakamma na ọ kpala akụ kama ọ bụrụ ọgaranya ee ma ị kpachachaziri mgbe onye ukwu nyewaziri gị so ịkpọta ụmụnna gị si ha hulakodi ha hulata ịzọkwasa ha ụkwụ because that's how you rest your feet <laughs> mm-hmm. your people mana anyị echefuo na asị na oke dibara na-eri nwaalịka na ọnwa ụmụnna ya kọ mm-hmm. n'ihi na Igbo si na obodo ọhịa ụmụnna wee eri ehi ifu ọhịa na mm-hmm. otu mmadụ dị ka ọjị ụzọ Kanu dị otu a Rochas ndị niile achịrị ọchịchị bukọrọ ego na ndị nọ taa ma ndị nọ chịrị mbọ kpọrọ ego mezie onwe ha chee na o zuorola ha ha echefuo na ehi bụ chi bụ ọnwa ọhịa echekwa ya aga m ahafụ okwu a ka ọ dị ugbu a nyefee ya maazị oke ụkọchukwu daalụnụ ndị na-ege anyị ntị ebe ọ bụla isi ego anyị ntị biko mee ka ozi anyị nọrọ lute onye ọzọ aka ma ị na-afụ ya na Fesbuk. bụ ị na-ege ya na pọdkast ọ bụrụ na ị maghị pọdkast anyị ebe ọ bụla ị na-enweta onye bụ ozi pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ma ọ bụ nke apụlụ ka ọ nke Google ma ọ bụ nke ebe ọbụla dị iche ikoro mkparịta ụka n'asụsụ Igbo mee ka o onye ọzọ aka ka nkata anyị na-akpa ụbụbụ anyị na-akpa ka izu anyị na-agba onwe isi maka anyụkọ mmamịrị ọnụ dịka anyị si wee gbaa ọfụ ọ bụkwa ka ọrụ anyị n'ọnụ tata m enye ohere ka maazị Korie kene ndị be anyị ah, ndị be anyị maazị ọbasi ndị nga anyị ụlọ ahụ nwere ofon maazị odeluga igbo mma ọ sị na Igbo ya doro onye ihu mma doro onye azụ ya ala nwanne ya ma mụnwa bụ oke ụkọchukwu na-asị ụnụ kachifonu